Mark isi nke iri na isii mgbe ụbọchị izu ike gasịrị Mary Magdalini na Mary nne James na Salomi wee zụta ụda ụtọ dị iche iche ka ha wee bịa tee ya mmanụ n'isi ụtụtụ n'ụbọchị mbụ nke izu ụbọchị asaa ha wee bịa ruo ili ya mgbe anyanwụ wara ha wee sịrịta onwe ha onye ga-akpọrepụrụ anyị nkume ahụ n'ọnụ ụzọ ili mgbe ha lere anya n'elu ha wee hụ na a kpọreghachiwo nkume ahụ n'ihi na o riri nne nke ukwuu ha wee baa n'ili hụ nwa okorobịa ka ọ nọdụrụ n'aka iri gbokwasịkwa uwe mwụda ọcha ibobo wee nwụọ ha n'arụ nke ukwuu ma ọ si ha ka ibubo ghara ịnwụ ụnụ n'arụ nke ukwuu ụnụ na-achọ Jizọs onye nazaret onye a n'obe e mere ka o si n'ọnwụ bilie ọ nọghị n'ebe a lee ebe ha tọgbọrọ ya kama labanụ si ndị na-eso ụzọ ya na Pita o buru unu ụzọ gaa Galili n'ebe a ka unu ga-ahụ ya dịka ọ gwara unu ha wee pụọ si n'ili ahụ gbalaga n'ihi na ọma jijiji na njubiga anya oke na-anwụ ha na-arụ, ha agwaghịkwa onye ọbụla ihe ọbụla n'ihi na ha na-atụ egwu ma mgbe o siri n'ọnwụ bilie n'ụtụtụ n'ụbọchị mbụ nke izu ụbọchị asaa o buru ụzọ were onwe ya gosi Meri Magdalin onye ọ chụpụrụre mmụọ ọjọọ asaa n'ime ya nwaanyị ahụ wee gaa kọrọ ndị ya na ha nọrị mgbe ha na-eru ụjụ na-akwakwa akwa ma mgbe ndị ahụ nụrụ na ọ dị ndụ na ya onwe ya ahụ gwara ya rị ha ekweghị ma mgbe ihe ndị a gasịrị e mere ka ọ pụta ìhè nye mmadụ abụọ n'ime ha n'ụdị dị iche mgbe ha na-eje ije na-aga n'azụ obodo ndị ahụ wee jee kọrọ ndị fọdụrụ ha ekweghịkwa okwu ha emesịa e mere ka ọ pụta ìhè nye ndị ozi iri na otu onwe ha mgbe ha nọdụrụ na nri o wee taa ekweghị ekwe ha na obi etili ha ụta n'ihi na ha ekweghị okwu ndị hụrụ ya mgbe e mesịrị ka o si n'ọnwụ bilie o wee sị ha gaanụ n'ụwa niile kwụsara ihe niile e kere ka ozi ọma nke m onye nke kwere nke emekwara ya baptizim a ga-azọpụta ya ma a ga-ama onye nke na-ekweghị ikpe ihe ịrịba ama ndị a ga-esokwa ndị kwere n'aha m ka ha ga-achụpụ ndị mmụọ ọjọọ ha ga-ekwu okwu n'asụsụ ọhụụ dị iche iche ha ga-achịlite akwọ ọ bụrụkwa na ha aṅụa ihe ọbụla na-ebute ọnwụ ọ gaghị emerụ ha arụ ma ọlị ha ga-ebikwasị ndị nrịanrịa aka a ga-emekwa ka arụ ha dị ike ya mere otu a mgbe ọ gwasịrị ha okwu e wee kuru onye nwe anyị Jizọs rigo n'elu igwe o wee nọdụ n'aka nri nke Chineke ndị ahụ wee pụọ kwusaa ebe niile onye nwe anyị na-esokwa ha n'ịlụ ọnụ, na-eme okwu ha ka o guzosie ike site n'ihe ịrịba ama dị iche iche nke na-eso amen